AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ndeewo ekele dịrị onye nwe anyị jehova onye mere ka anyị nwee ike dị ndụ n'ụbọchị nke taa ma nwee mmasị nke ịnụ okwu ya obi dị m ụtọ n'ezie ịnabata gị n'ihe omume nke ụbọchị nke taa amakwara m na ezinụlọ gị bụ nke nọ n'ahụ udo na ihe omume anyị nke gbasara okwu nke ahụike ọ dị otu o si metụ m gị onye na-ege ntị biko ka anyị lebatụ anya na ihe gbasara ndụ anyị n'ụzọ dị otu a site na ekpere na obubu ọnụ site na ekpere na obubu ọnụ ọ bụ ya bụ ebe m chọrọ ka anyị leba anya n'ụbọchị ndị a mara ma ọ dị ihe anyị nwere ike ịhụ ma ọ bụ ọ dị uru anyị nwere ike irita ma ọ dị ihe anyị nwere ike ịgbanwe na ndụ anyị site na ekpere na obubu ọnụ biko ọ ga-amasị m ka anyị dum were otu obi leba anya n'okwu a nke anyị ji n'ụbọchị nke taa nke ga-agakwa n'iru ụbọchị ole na ole ndị nke na-abịa abịa ihe nke ekpere na obụbu ọnụ na-eme n'ime ndụ m n'ime ndụ onye ọbụla nke tụkwasịrị Chineke obi onye ọbụla nke maara ihe bụ ekpere na obubu ọnụ abụghị ihe nwere ike ikwucha n'otu abalị ekpere na obubu ọnụ na-agbanwe ọtụtụ ihe n'ime ndụ m na n'ime ndụ gị ma ọ bụrụ na anyị were ya kpọrọ ihe a sịla mba ọ bụghị dị m nke m nwara anwa ụbọchị a sị na m na-ebu ọnụ ọkwa nke a m mechara bịa nwee isi ọwụwa tụfia kwa kedịkwana otu mmadụ ga-esi wee nọrọ o wee hapụ iri ihe mmadụ ọ gaghị nwụ biko unu kpekwara ụdị okpukperechi unu ahụ pụọ ebe a ọbụdị nke asị nke ndị na-efe Chineke unu amaghị na emefe ihe ọbụla oke na ọ na-adị mma ọ bụghịkwa m biko unu gawa nke unu gaje hapụkwanụ m ka m nọrọ achọrọ m inwe ahụike ma mee ihe m dịka o si masị m biko onye ọbụla bukwara ọnụ ya gawa ebe ahụ biko gị onye na-ege ntị ọ bụghị otu m chọrọ ka anyị si lee ya anya ọ bụrụ na ị na-eche echiche otu ahụ maọbụ ọ bụrụ na ọ bụ ichere na obụbu ọnụ bụ ntaramahụhụ nye m ma ọ bụ nye gị biko nwee ntachi obi ka anyị leba anya n'isiokwu a ka anyị gee ntị n'isiokwu a ọ dịghị mgbe ọ bụ ntaramahụhụ nye anyị kama ọ bụ ụzọ nke anyị na-esi ewuli ndụ anyị elu ịbụ ọnụ site n'ekpere n'ezie gị onye na-ege ntị ọ bụkwanụ ihe mmadụ kwesịrị ime n'ihi gịnị uru a na-enweta na ya bụ nke dị ukwuu biko gị onye na-ege ntị ihe m chọrọ ime ka anyị mara n'oge dị ugbu a bụ na obubu ọnụ bụ ịhapụ ihe ndị ụfọdụ ahụ maọbụ nri ndị ụfọdụ ahụ dị gị mkpa ị na-enwe mmasị iri ma bụ ịhapụcha ihe niile kpamkpam iji chọọ ihe nke pụrụ iche ma bụ ihe nke dị mkpa na ndụ gị nwoke a na-akpọ J. Herod Smith ọ bụ ya bụ onye na-eme ka anyị marasị na obubu ọnụ bụ ịdọnyere ihe oriri ndị nke ahụ nke ka nke ndị ahụ dị gị mkpa ndị ị na-achọ ị na-enwe mgbe ọbụla ịdọnyere ya azụ ma chọọ ihe ndị ọzọ ha dị mkpa nke na-ewulite ndụ nke ga-ewuli mmadụ nke ime mmụọ anyị ọ bụ ya bụ ihe bụ obubu ọnụ ndị na-ekwu okwu bịakwa ha sị ọ bụrụ na ị nọ n'ekpere na ọkwa na obubu ọnụ na ahụ ga-agbasi gị ike karịa ọ dịkwa na ọtụtụ ihe anyị chọrọ na ndụ anyị gị onye na-ege ntị karịa ihe oriri ọ dị ọtụtụ ihe ndị nke a ndị ga-eme ka anyị bụrụ ndị ga-elefutu anya n'ihe oriri ma chọọ ụzọ otu anyị si enweta ha n'ihi na ọ ga-abụ ihe ndị nke ga-abara anyị uru ma ọ bụ ihe nke ga-akwụ ụgwọ n'ime ndụ anyị karịa mgbe anyị nọgidere n'ihe oriri ọ bụrụ n'ezie na ịmaghị otu esi ebu ọnụ ma ọ bụ na ibubeghị ọnụ mbụ gee ntị nke ọma ị ga-amụta otu ihe ma ọ bụ ihe ọzọ nke ga-egosipụta anyị na obụbu ọnụ dị mkpa n'ime ndụ onye ọbụla nke kpọrọ onwe ya onye Chineke kere eke na onye hụrụ onwe ya dịka onye nọ n'ụwa nramahụ na ọtụtụ ihe mgbu jupụtara ọ bụkwanụ Chineke mewere obụbu ọnụ na ekpere ọ bụ ụzọ Chineke na-esi eme ka anyị rute ya nso ọ bụ ụzọ Chineke na-esi egosipụta anyị ịdị mma ya ebe anyị nọ ọ bụ otu anyị na-esi enwe mkpakọrịta nke zuru oke ma ọ bụ nke kwesịrị ekwesị anyị na Chineke onye kere anyị nụ ọ bụ ụzọ Chineke na-esi ekpughere anyị site n'ikike nke mmụọ nsọ anyị abịa hụ onwe anyị otu anyị dị ọ na-eme ka ndụ nke ime mmụọ anyị too n'eziokwu ọ na-eme ka anyị bụrụ ndị ga-enwe ahụike ebe ọ dị mma ekpere na obụbụ ọnụ n'ezie na-agbanwe ndụ m pụrụ ịgbanwe ndụ nke gị ọ pụrụ ime ka anyị bụrụ ndị a tọpụrụ n'agbụ ndị nke ahụ na-enye anyị nsogbu ọ pụrụ ime ka anyị bịa Chineke nso ọ pụrụ izi anyị ụzọ anyị ga-esi anyị na ndị agbata obi anyị ndị mmadụ ibe anyị ndị ikwu ndị ibe ụmụnne na ụmụnna abụrụ ndị ga na-akpakọrịta n'ụzọ nke kwesịrị ekwesị ma ọ bụrụ na anyị jiri ya kpọrọ ihe ọ ga-amasị m ka mụ na Chineke dị n'udo ọ ga-amasị m ka ihe ọbụla nke m na-eme bụrụ nke a na-atụziri m aka site n'ikike nke mmụọ nsọ ọ ga-amasị m ka m nwee mmụọ nke ịnagide mmadụ ibe m nwanne m nwanna m onye ukwu na onye nta ka anyị wee bụrụ ndị ga-anọ n'udo ọ ga-amasị m n'ezie ihe ndị nke ahụ ndị nke na-akpa m mkpa ka ọ bụrụ mkpa nke Chineke ga-egboro m ọ ga-amasị m site na obụbụ ọnụ na ekpere ewee meghee anya nke ime mmụọ m ma bụrụ onye dị iche onye kwesịrị ị na-ahụ ihe n'ụzọ nke Chineke chọrọ uru anyị na-erite site na obụbụ ọnụ na ekpere gị onye na-ege ntị abụghị ihe a na-akọcha akọcha ma anyị ga-agbalị ike anyị n'ụbọchị ndị a ileba anya na ọkpụrụkpụ okwu a nke dị mkpa nke m lere anya ga-enye aka mepere mụ na gị ụzọ ọbụnarị ebe anyị na-atụghị anya ya chineke onye bi n'eluigwe onye mere ka anyị mara ọdịmkpa ọ dị ga-abụ onye ga-enye anyị ike anyị ga-eji n'ụbọchị ndị a wee leba anya n'ime okwu a ma mara ihe nke kwesịrị ka anyị mee na mgbe anyị kwesịrị ime ya chekwuta na n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ịchọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 07063637224 07063637224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at com at yahoo com ma ọ bụ at gmail dot com at com ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mma anyị ga-ewetara gị abụ ọma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma na-asị na ị nwere ike ige ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo ka anyị were otu aka kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike ozi ọma nke ga-eme ka mụ na gị bie ndụ dị mma n'ime kraịst ka anyị rie nri ga edo ahụ anyị ka anyị wee nwere ahụike nye aha nsọ chineke otuto anyị na-arịọ ka chineke nọnyere onye okenye eze nlewemchi ka chineke gọzie gị ka chineke na-eme ihe rịba ama n'ime ndụ gị n'ezinụlọ ezinụlọ gị n'aha jizọs amen chefu onye n'ọnụ ụlọ mgbasa ozi adventist world radio ka bụ ọma ji rue gị ntị ma na-asị gị ọma na-ege ntị ka chineke gọzie ndị ọbụ abụ anyị n'ụbọchị taa ezi enyi m na ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ozi ọma nke ga-ewuli mmụọ anyị ka anyị wee mara chineke ka anyị wee kpaa agwa chineke n'ihe ọbụla nke anyị na-eme n'ọnwayọ ma nata ngọzi dị n'ime ya igbo ndị ọma na-ege ntị ndewonu anyị agaala ma bata na udo ọzọ taa ebe onye nwe anyị chineke anyị onye na-ebi n'eluigwe nke atọ na-edu ndị ya ka anyị na-atụkwasị obi ọ ga-adịrị anyị na mma n'aha jizọs amen oge ruo mgbe anyị na-eji anụ okwu chineke isiokwu nke anyị ga-atụ n'uche na-asị chineke nke na-enye ohere nke ugboro abụọ chineke nke na-enye ohere nke ugboro abụọ ebe anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ anyị taa bụ na akwụkwọ jona isi atọ amaokwu nke mbụrụ na nke atọ ya ọ sị okwu jehova wee ruo jona ntị nke ugbo abụọ sị bilie jerue ninive bụ obodo ukwu ahụ kpọsara ya mkpọsa ahụ nke m onwe m na-agwa gị jona wee bilie jere ninive dịka okwu jehova si dị ma ninive bụ obodo dị ukwuu rinne ije nke ụbọchị atọ jona wee malite ịba n'obodo ije na otu ụbọchị o wee kpọsa si ọ fọdụrụ ọgwụ ụbọchị abụọ e wee kwatuo ninive ụmụ chineke otu ajụ m chọrọ ka anyị tụlee uche na obi anyị taa bụ o nwere na mgbe ọ bụ ị mere ihe na-ekwesịghị na ndụ gị nke na-ebutere gị ihere nke ị na-ahụ gị chee sị na chineke nkwe gị gbaghara nke a nke chere na ọ ga ekpochi gị ikerikere alaeze chineke ọ bụrụ nwere mgbe ọ bụ n'ime ndụ gị ozi nke abalị a bụ n'ihi gị onye n'ozi anyị na abalị gara aga anyị chọpụtara sị na jehova nụrụ ekpere nke jona napụta ndụ ya ebe anyị nwere ihe ọgụ anyị n'abalị a emekwa ka anyị mara sị na chineke nyere jona ohere nke ugboro abụọ o nyere ya ohere nke ije izi ozi ọma na ninive chineke anyị bụ chineke nke na-enye ohere nke ugboro abụọ chineke anyị bụ chineke imejọ ya kọta onwe gị ya ọgbaghara anyị nwere akụkọ ndị dị iche iche na akwụkwọ nsọ ndị Chineke nyere ohere nke ugboro abụọ ndị nwere ihe dị iche iche mere na ndụ ha ma Chineke kpọrọ ha mgbe ha na-ekwesị ntụkwasị obi ka anyị tụlee uche na ndụ mmadụ atọ otu onye bụ Abraham Abraham dịka kpara anyị ama na akwụkwọ nsọ na akwụkwọ joshua isi abụọ na anọ amaokwu nke abụọ ebe ahụ si joshua wee si ndị israel niile otu a ka jehova bụ chineke nke israel sịrị n'ofe osimiri ahụ ka nna unu ha biri site na mgbe ebibi gara aga bụ tira nna abraham na nna nehoa ha wee fee chi dị iche iche ebe a na-egosi anyị si na Abraham siri n'ezinụlọ nke na-efe arụsị Abraham si ezinụlọ nke fere arụsị ma Chineke hụrụ nwoke a ya kpọpụta ya ịbụ nna nke ndị Hibru David bụ onye nke abụọ David bụ eze ndị Israel mgbe Sọl chịsịrị Chineke si na David bụ onye n'ime ọchịchị obi m cheta na david bụ onye kwara iko david bụkwa onye gburu mmadụ ma ebe a chineke na-asị na david bụ onye na-eme ọchịchị obi ya pọl onye ozi nke kraịst anyị maara nke ọma o buru ụzọ n'ikpu ndị kristian ndị otu kraịst dara ahụhụ n'aka ya ọ bụ eziokwu na ndị akpọpụtara aha ha biri ndụ ọjọọ dị iche iche na mgbe dị iche iche ma chineke nyere ha ohere nke ugboro abụọ ka anyị chefuo ebe anyị nwere adịghị ike mgbe ndị gara aga ka anyị chefuo ebe ndị anyị mechọrọ chineke lekwasị anya na ọganihu ndị anyị ga-enweta na mgbe na n'iru taa chineke na-enye gị chineke na-enye m chineke na-enye anyị ohere nke ugboro abụọ ị nwere ike ibido ọzọ taa ma ọ bụrụ na ọ bụ nke a bụ mbụ ị na-ege ntị kamgbe ị nwere amamikpe n'ime obi gị n'ihi na mmekọrịta n'etiti chineke na ndị ya ọ na-ele anyị anya mgbe anyị na-echegharị ọ bụ na ịbụbeghị onye kristian na ị na-ege ntị ozi ya gee ntị na ụkpụrụ ndị ga-ewere ụkpụrụ ise ndị ya ime ha ọ ga-adịrị gị na mma nke mbụ chineke chọrọ ka ị nwee okwukwe n'ebe ya onye nọ makwa ịgbakpara ya nọ n'ihi e e e na akwụkwọ ndị ihe iburu isi iri na otu amaokwu nke si esi. na ọ bụ ihe agaghị ekwe eme ime ihe ga-atọ chineke ezi ụtọ ma eweghachi okwukwe nke abụọ ị ga-abụ onye ga-achịgharị n'ime mmehie gị na akwụkwọ ndị ozi isi iri na asaa amaokwu nke iri atọ ebe ahụ si. ya mere chineke lefuru oge niile nke amaghị ihe anya ma ugbu a ọ na-agwa mmadụ ka ha niile chegharịa n'ebe niile nke atọ chineke chọrọ ka ikwupụta mmehie gị n'ime jizọs kraịst iwepụ oge gị gụọ n'akwụkwọ matiu isi iri amaokwu nke iri atọ na abụọ ebe ahụ na-enye anyị ntụziaka sị na onye ọbụla nke ga-ekwupụta kraịst n'iru mmadụ jizọs sị na ya onye ga-ekwupụta ya n'iru na ya nke bido eluigwe makwere ndị mmụọ ozi ihe ọ pụtara bụ ụmụnna m ka anyị napụta jizọs na ikwupụta okwukwe anyị nwere n'ebe jizọs nọ nye ndị ọzọ nke anọ chineke chọrọ ka gị baptizim ka isi n'ime mmehie gị pụta nke a dịgachita akwụkwọ mak isi iri na isii amaokwu nke iri na isii ya nke ise chineke chọrọ ka ibie ndụ nke ikwesị ntụkwasị obi na ige ntị sogide chineke mgbe niile mgbe ị na-agụ akwụkwọ mpụga isi abụọ amaokwu nke iri ị ga-achọpụta okwu ndị ya ebe ahụ si atụla ahụhụ niile ị ịhụ egwu lee ekwensu gaje ịtụba ụfọdụ n'etiti unu n'ime ụlọ mkpọrọ ka e wee nwa unu unu ga-enwekwa mkpagbu ụbọchị iri gosi onwe gị onye kwesịrị ntụkwasị obi ruo ọnwụ m ga-enyekwa gị ahụ bụ ndụ gosi onwe gị onye kwesịrị ntụkwasị obi ruo ọnwụ m ga-enyekwa gị okpueze ahụ bụ ndụ kemgbe chineke na-atụ anya ka anyị kwesịrị ntụkwasị obi ọ bụrụ na ị onye otu kraịst mana ịkpafuru n'ebe chineke nọ chineke chọrọ ka imere ihe abụọ otu bụ chegharịa kwupụta mmehie gị chineke bụ chineke ịhụnanya chineke bụ chineke ebere chineke bụ chineke nwere mmasị ebe ị nọ inye gị ohere nke ugboro abụọ mgbe ị na-agụ na akwụkwọ luk isi iri na isamokwu nke iri abụọ ị ga-ahapụ akụkọ nwa mbibi akụ na nna ya makụrụ ya mgbe ọ laghachiri nna anyị na-anapụta anyị na-enwe ọmịiko n'ebe anyị nọ chineke bụ chineke na-enye ohere nke ugboro abụọ onye nwe anyị ka ọ nabata anyị mgbe anyị na-akpọmakụ ya n'aha Jizọs amen chukwu clement nwankwọ imeela n'ozi ọma nke inyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume ka ọ gọzie gị na ezinụlọ gị n'aha jizọs amen ezi enyi m na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na-ega amụ akwụkwọ nsọ gbalịa kọrọ 9 ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na Chineke ga-anọnyere gị ma anyị akwụkwọ na awrnigeria at yahoo dot com awrnigeria yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria gmail dot com mara na ị nwere ike ige oziziọma ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke nọnyere anyị imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo